ụmụ mba even onweotu gọvanọ shi si enweotu gọvanọ shi wee weta ihe ka o rute ndị ụlọ anyị si ngwa nna ngwa gaa obe ụlọ unu gaa kee ya ọ ga-enye m ya n'aka ya enye ya otu onye na-enweghị ihe ọ dọrọ whereas a na-ekwu na the organogram of the of the party dịka usoro eji eme onye ka onye ọka abịa abịa abịa abịa n'obodo eh, dịka ike duru anyị ugbu a mụnwawo house of assembly member and senator esighị ebe a House of Reps member Echigeba so ọmụnwa wụ the highest political office holder so ekwesịrị ka ọmụnwa wụ the political leader eh, achọkwana m ihe leadership ahụ ọ na-agba m ara mana unu mewe gwanụ m ihe a na-eme onwe onye na-ekwe agwa m n'oge n'oge krismas otu ahụ eji m aka m ga zụọ ihe kee ha nwa ewepụta ewepụta ego kee n'aka n'aka and ha kewe ihe ha si kedu ndị wu ndị otu uche ogbu agụ kedu ndị otu gọvanọ mana achọ aha gọvanọ mụ na ya zọkọrọ ọchịchị n'otu ụbọchị atụnyere ya ka atụnyere m ọkwanụ mụnwa na ọmụnwa awụ isi obi o nwere n'obodo a wụ ike ike ike duru ka ezi otu a ga-esi pụta within six months ekewawa ndị wu ndị otu uche ogbuago ndị otu ịma emegidete ya ga ebiro hụwakwa na ya onwe ya wụ gọvanọ na ọ dịkwa ka oso so eh, ọ ya nwa na-arịra ha ihe ahụ ịkọmplen asị gị chere chere chere ikwu asị gị na gị hapụgodi ihe a na-emebi ịkpa na ya sị gị chere na ahụ chere ya na-ekwukwe chere ya emekwa anọda mitin echi <laughs> mgbe bikos ọwụ na ọwụ na ọnụ kemgbe ahụ ọ ya wụ na o weta ihe nye ndị ike duru ọ ga-ajụ ha kedu ịnụ nọ nga ahụ mgbe e kere ya ivi ọ ga-akpọ m nwa sị nna uche ịnọkwa ebe ahụ ị natakwara ihe m ihe m wetara unu kemekwara ya ọfụma bikos ọ mụ na ya nọ na gọọmenti ndị ọzọ wa appointees mana ya ewere ndị ọsọ wee enyi ya na ndị ya na ha mekọbụrụ ihe n'oge gara aga tinye n'ihu ihe ọbụla ndị ahụ gwaziri ya wụrụ ihe ọ na-ekwe akwa ihe awa onye mụ na ya dị n'ezigbo mma m hụrụ ka ezigbo enyi m hụrụ ka nwanne m kemgbe m sonwere ya kemgbe 2013 e, esotubeghị m onye ọzọ onwekwana ihe a na-eme ma ana m ana ya ego maka maka ahụrụ m ya dịka ezigbo mmadụ wee ya ga ebe ahụ na ọ ga-achị achịta ọfụma dịka ihe anya na ahụ mana otu onye mụtara nwa kpọọ ya obi dị ọzọ so ị maara ndị mmadụ anaghị aghọta ihe na-eme azụ aha uche aga apụọla ọ gara pati ọzọ pati pati ndị iro ya enwekwa m ndị iro nwe onye wụ pati ndị iro bikos n'ime pati mbụ ahụ m nọkwa anọ o nwekwara ndị wu ndị iro ebe ahụ ndị ịma na iro ụlọ ka nsi iro ụlọ ka ayugetimisi ọ ka ma na m pụrụ gaa ebe gaa ebe ọzọ mara na ọ eziokwu na he ndị a ndị mụ na ha zọkọrọ ihe ndị ka aha amatakwala onye m wụ marakwada na m na m onye onye ike onye eziokwu na m a na-anọkwa ebe a na-eme ihe ha agha agha tụmadị gọvanọ ka ị batara ugbu a gọvanọ ahụ enwe mgbe ọ kpọkpọrọ m sị m pụta onwe mgbe ekwuru okwu ego onwe mgbe ekwuru okwu ala ekelere m unu na unu bịara n'ụlọ m o nwekwara onye ga-abịa n'ụlọ ya gịsị hel nna ọkwa n'eziokwu agụụ na onye a na-akwara mana isi n'ama na-abịa rute rute ebe a sị na mmadụ ga-azụtanwu m n'ego that, that means ị na-ahụmacha ụzọ eh, ọwụ mmadụ wetụzuru onwe ya n'ala eh, chineke agbalịkwala nne ịgọzi m aga m anọkata ugbu a m ekweta ego mee ihe ga-awụ mmecha ya mee erigret ya mmadụ a na-azụtali m ana m eme ihe m chọrọ ime ihe gwụkwanụ mme ma adị hapi ndị ndị be anyị adịkwana hapi so mkpagbu mmegbu na mbiagbu otu pati bụ ahụ ji so m adịghị mma nleli anya karịrị akarị ọ na-agba m akwa anya mmiri n'ihi a bịara bịa mee m dịzie ka m wee onye mba ọzọ dịka onwe ihe m pụtara m na-agba ka m sapụta ha pati ka ndị mmadụ mara ndị kọmishọn projekti ha na-eso m mmadụ were ego ya rụọ stediọm gị lee kọmitii e, committee chairman si ya na ọ ga-alee ma stediọm ahụ ma ọ nọkwa ọ dịkwa tu standard stediọm ụwa niile na-abịa na-akụ aka agbapere stediọm ahụ dị 26 of December eji m ego mkpọta ndị supa egos Daniel Amokachi ha ndị niile gbara bọọlụ mgbe mbụ ha bịa ka anyị na ha gbaa ele eh, ha na-akpa ya novelty dịka bọọlụ egwuregwu na eh, ha bịa ọ ego ka m mee ndị ụlọ anyị niile ụmụ yut amara na enwere ihe ọma nọ n'ihu krismas a gara aga enwetụbụ ụdị krismas a gbara otu ahụ na history of Ikeduru maka onye ọbụla dị hapi onwe ebe ị ga-anụ ezuru ohi onwe ebe ị ga-anụ agbara egbe onwe ebe ị ga-anụ emere ihe ike ọbụla n'ihi na obi obi dị onye ọbụla mma everyday kwana o nwere ihe a na-eme n'obodo ifere ndị obodo ọzọ na-abịachazi ike doro na-abịa na rụrụ m rụọ children's park unu ga-emecha gaa na stadium ebe ahụ ka unu jiri anya unu họrọ ọwụ ebe ị ga-aga n'onwe gị gị nwa gị nwa ga-ejizi akụkọ ị ga na otu otu onye rụrụ nke a anọbụ m na-arụ ya tupu enwee TC chairman so mgbe ọ patara sị na a ga-arụwa stadium masị ana m arụ stadium n'onwe m weta ego ahụ ka a kpọọ stakeholders ndị so nwere obodo anyị achọghị ọzọ dị anyị mkpa ji ya rụọ mana dịka onye chi irite uru ịmana o nwere ụdị apiriko mmadụ na-achọ ịgbata na ihe ị na-agwa ya okwu ntị niile asụchie ya ya ewere dị kọntraktị nye nwanne ya nwoke onye ọ dị ya ka onye tiri aha ya o ji wụọ isi chairman ya wụ ụdị ọchịchị m na-achọghị onweghị dị ka ọchịchị sị otu anyị kedụrụ niile zuru tụọra m vootu onweghị mgbe m ga-apụta m achọ ime ihe meme ya n'ụdị na ọ ga-adị ha mma so otu a ka esi bidokwa anọda anoda stadium ji nke ahụ dekọrọ ego ịbịa n'akwụkwọ lokal gọọmenti ugbu a ederela ego na arụchala arụcha for seven months tc chairman na onwe otu kpụrụ ihe ọ ga-atụ aka n'ọhịa ya rụrụ eji m akwụkwọ ego ha agala m print ya akaụnt statement ha jide ya n'aka hụ otu esi bupụ ego lokal gọọmenti so gị na-ajụzi nna ọwa anyị nwa na-emedi onwe anyị ihe a all these years ihe niile anyị na-ebe na-ebe obodo adịghị ma ọ dị anyị nwa ji aka jide onwe anyị so ọwụ ya ọwụ otu m si hụta onwe m mana ịhụlanụ agaghị m ekweta na ndị a na-abịagbu m ma hapụzie ma resign ya from you uh, the legislation uh, uh the, business of legislation so masị mba na ọ ka mma na m gara pati ọzọ instead of uh, resigning from uh, the service ndị ụlọ anyị dịrem m Igwe Ejenga ga-eme ka ala anyị dị mma ọ bụ onye ihe banyere anyị na-emetụ n'obi onye ga-eme ikike duru nweta ihe ruru na tijara ọ bụ nchogbu ọ bụ eziokwu nchogbu agụ uche gbagụ ihe dị ka ka ọ gwara na-emeli gị n'ime afọ asatọ ya ka ọ bịara mere anyị na n'ime ọnwa asatọ mgbadaru n'ike duru nwanne m gị were anya gị wee lere ndị ike duru bụrụ ịwa nwanne m nke dị n'iru ka ọ bụghị onye ọchịchị ọ bụ ezigbo onye ndu ebe ọ na-eje ka anyị ga-eje ihe ọ kwuru ka anyị ga-eme ekele dịrị Mbaike Choral Group kpọọ anyị na 090 4888 2023 aha m bụ Uche Ogbuagụ ike nke Chineke ya bụ onye omeiwu na-anọchite ndị obodo Ikeduru nke nọ na Imo steeti Naijiria mana ebe m nọ n'ọgwụ abụghị n'ụlọ omeiwu nọ n'ụlọ m na be m na Akabọ Ikeju nke nọ n'Imo steeti Naijiria o nwekwaghị ọwụ mana anọkọtara m ọtụtụ ozi a na-abịa ịma na ọbụladị mgbe m nọ na-eme ihe ọchị anọkwa m na-eme ọtụtụ ihe dịka irepụ ngwaahịa ịkọwara ndị mmadụ ihe nke ha na-amaghị gbasara ụfọdụ mmadụ ụfọdụ ihe na ụfọdụ ozi nke a na-aga n'obodo eh, dịka mgbasa ozi nke oyibo kpọrọ advertising eh, ọ nọkwa n'usoro ihe m gụrụ n'akwụkwọ eh, na ụlọ mahadum mass communication ọ bịa m na-eme ya ọfụma mana ọtụtụ mgbe anọkwa m na-arụrụ ọtụtụ ndị na-adọ ndọrọ ọchịchị ọrụ ịma ha bịa ha ga-agwanụ gị ihe ha chọrọ imere obodo ihe ha ga-emere obodo mana emetụta ya ọ dị mma na ntị apụzi ebe ahụ ihe gị na-ahụ na ọhịa ọzọ ka ha na-eme ya na-agbagwoju anya na-eme mma na-ahụta ya dịka eji m na-egwu wayo mana ama m na ndị a ime ihe dị mma ee mana o nwezi nke bịara eh, wute m karịchaa na ọtụtụ ndị mmadụ ndị m maara otu ha ha ndị mmadụ enweghị ihe ọzọ ha na-arụ nwa ọrụ ha mụrụ nwekwana ihe ha pụtara n'obodo na-anọkọta bụzie ndị bara ọgaranya a na-amaghị otu o mee ya wụrụ enye gị ego ji ịrụ ọrụ obodo ọrụ gị rie ịhụ ego na-abịara obodo gị e, e, ihe ahụ ewute m mana nke ọzọ awụ na ọtụtụ ndị na-agara Chineke ozi bịara na-agwa mgbe ha na ha na-ahụ m dịka onye ga-agara obodo ozi na ha na-ahụ na Chineke chọrọ ka m gara obodo ozi mana na ha kedu ụdị ozi ọrụ. ee nwunye m na-alụ nke uche ugbu a ekweteghị n'ihi na ọ ma ihe ahụ ọ na-eme mmadụ abịa rịa ọ nakwa eme ego abụọ mmadụ n'aka ọ gbara ya ụkwụ mana mgbe o ruru Chineke jikwa aka ya mee ka ya nwa mara na ọ ya nwa wetara ozi ya ọtụtụ ihe bidoro bịawa mewe n'anya ya ụfọdụ mmadụ asị m uche anyị ga-akwado gị anyị ga-enye gị ego anyị ga-agara gị ozi akwụla anyị ụgwọ ọbụla enyeghachila anyị ya edoo ya anya na aka Chineke nọ na ya mgbe m nwetara sọpọtụ nwunye m ha bịaziri m ihe so oke achọrọ m ịgara ndị ụlọ anyị ozi ha sị na a na-esi n'ụlọ mara mma ụwa ama ebe mgbe onye ike duru anyị enwekwana n'ụzọ ezigbo ụzọ ọtụtụ obodo enweghị ọkụ ahịa anyị adasịala onweghị onye na-egburu anyị ndị yut na-apụta ụfọdụ na-aṅụ ahịhịa onwe onye na-akpọ ha oku si azọwa elekshọn mgbe ahụ ka ọtụtụ ndị mmadụ ga-echeta ndị yut bunye ha mma bunye ha egbe eyuzichakwa ha gbọtọ ha otu ahụ ya na-ewuta mmasị ọnwụ na m emeghị ihe a ugbu a o nwekwara ike eji eh, ata m ụta sọmabata bịa bido ee eh, ihe dịka 2016 na emepere m ụlọ ọrụ redio steshọn n'obodo ma na akabọ ọ nọ n'azụ ụlọ ebe a mgbe ahụ a na-ebu ihe onwe ihe m chọrọ ịdọ ọ ka m nwee ebe ebe ga-aba m aba ịrụ ụdị ihe m chọrọ ịrụ nke a bịa gbaba ndị ụlọ anyị n'isi ha so onye nke a chetara iwelata ụdị ihe a n'obodo ndị nke a belivuru n'ike ndị nke a kwenyere na ihe ọma ga-esiri n'ike apụta na ọ ga-awụ onye a ga-eso nke ọzọ bụ na ọrụ m doro anya emetụbeghị m 419 ezutubeghị m ohi enwebeghị onye m gwuru wayo ma ọwụma egwu ọzọ ma ọzọ enwekwana m ihere enwekwa ịtụ egwu Chineke kwenyekwa na ala na-akụgbu mmadụ ala na-agọzikwa mmadụ ihe ndị a niile mere mmasị na aga m aga na kwekwa ha nkwa na m ruo ebe ahụ na ihe ọma ọbụla m hụrụ aga m ewelata ụlọ aga m ebute ọnụ ha na aga m etinye ihe gbasara ha na mbụ dị tupu m eti iwe onwe m ekwekwara m ha nkwa nọ naanị otu ugboro ka m ga-aga na House of Assembly ya n'ihi na nna m na-egbu ụgwọ ọ sị na onye ji ego a na-egbu oge n'ahịa ịmara ihe ị chọrọ ịgaba ebe ahụ ị ga-egbu oge gị ruo gị were ya lọta ekelekwara m Chineke na eh, o ji ndị mmadụ hụra m ọrụ ndị ụlọ anyị hụrụ m n'anya pụta tụọra m vootu tụọra m votu tụchara m votu protect ya ya ihe n'ebe a na-akpọ collation center ihe ebe ahụ abịa ndị bere iri elekshọn ahụ na ọ dịghị pọsịbụl iri elekshọn n'ihi na ahụ karịa eriri ihe onye mmanya eh, so otu m si hụta onwe m dịka onye nọ na ọkwa ọchịchị ihe ọzọ tụrụ m n'anya wụ na onwe onye gbara m akwụkwọ na kọt n'ihi na ihe m ji winye ndị mụ na ha na azụ onye ha kachite ebe a ji ụkwụ gawa Legọs o nwekwara mgbe emechasị ka emegharịa ya ọzọ na nke elekshọn nke mbụ dị inconclusive mgbe ahụzi ka m ji mgbe ka m ji winie nke doro anya ee eh, aka Chineke nọ na ya dịka ike doro ebe anyị nwere 12 eh, INEC wards ewilichara m na ha niile ọ bụghị na o winyere ebe a daa ebe a mana ndị ụlọ anyị pụtara onye ukwu na onye nta ekwuo n'otu olu ọkwara ya mere ihe kpọtara gị ebe a iji maka na ị nụla ọtụtụ ihe Chineke ji mụọ kemgbe mgbe na House of Assembly abịara m hụ na ụfọdụ ihe ndị m kwere na nkwa onye omeiwu nwere ike ọ ga-emetacha ya otu m si kwe ya na nkwa ma eji ego akpa m sị ka m bidogodi chineke na-emekwara onwe ya aha ma m na-eme ya obi na-adịkwa ndị ụlọ anyị mma